This is the high time we needed to change some of the orientation e ọtụtụ ndị be anyị. Ị ga-afụ dimkpa mmadụ gbasiri ike zuru ezu na nwoke ọsị gị na-eji akara aka ya onye kechiri akara aka gị onye ọbụla a mụrụ n'ụwa a nwere onyinye ọnatarachi o ji wee bịa ụwa anyị nwa bụ ndị mmadụ nwere talent but kedu ka iji esi wee develop your own mkpịsị aka niile aghaghị ịha chi nyere onye ka o nyere onye ọzọ maka na ndị be na na ọ bụ ofu nne na-amụ mana ọ bụghị ofu na-eke ọ bụrụ na ịbụ onye aka ọrụ jisi ike n'ọrụ ma gbasiwe mbọ ike were obi gị niile rụọrụ mmadụ ọrụ ọ bụ ọrụ gị ji ekwuru gị nke ịbụọ dị n'ime ya there is time for everything o nwere oge ga-adịrị mmadụ n'ụwa ọ dị ka ihe esigo onye ya ike onwe nkụhụkwa obi mana gị nwa bụ nwoke jisie obi gị ike maka na nwoke na-ada nde ada ugboro ịsaa e nwere ike ọ bụrụ na nke ikpete maazụ ka ọ dị ekuni ihe ọbụla nwee nwoke n'ụwa a nwere ihe ọ na-akụziri ya iji esi ebe ahụ mụta ihe ndị mmadụ esikwa n'ihe ha wee mụrụ ihe ọ nwere ike ya bụ ihe nwere ike ime dịka nwoke in order to draw you to your success ọ bụrụ na mmadụ enye gị ọrụ ịrụcha ọrụ ahụ try to show appreciation onye ha recommend gị ọrụ ahụ ọ na-enyere aka nke dịka ibe ya dịka nwoke nwata amata na ije ụwa a mere ka ọ dị ị na-agba mbọ jisi ike Nwata amata na ọ dịghị adịrị nwoke ọbụla nọ na ngwuru ezinụlọ mfe atụmadụ ebe nchekwube ndị ezinụlọ bụ na ya nwa nne gị tụkwasị gị obi ụmụnne gị tụkwasị gị obi ọ bụrụ na nwoke ji nwaanyị ụnụ ma ihe ọ na-erite nwanne m nwoke gbasie mbọ ike dịka nwoke ma mee ihe nke ị na-achọ ka o nwee ike ịgaziri gị ndewo na ịnụrụ m ozi a tụsaa ya ka ụmụnna anyị sonye ma tinye oke nke ha cheta na ọ bụrụ na ọnwụ egburu oji e eji wee chụọ aja emesịa ọ ga-epu eme aka mbụ nwanne gị nwoke bụ Maazị UC Igbo, daalụnụ.